na-asị ụnụ ụtụtụ ọma maka ụnụ ndị na-eteta eteta ndị nọkwanụ ka anyị nwa ama aka ha nakpuo ka chifonu mana tupu na anakpuo <laughs> ije lara ụla anyị bụ ndị nọ n'ikoro ga-achọ ka anyị na ụlọ kparịa aka anyị na eke ụlọ afa mụ onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha na-akpa ụka tata n'ikoro bụ ụkọchukwu ọstin ọkigbo. Ebe anyị ọ na-asala chi? na maazị Kanayo Odeluga Igbo mma mma na mgbede a anyị abịakwa ọzọ anyị na-asị ka anyị kwudo n'ebe anyị kwụsịrị n'ụbọchị nke gara aga wee na-aga n'iru ihe anyị kpalụ n'ụbọchị gara aga bụ ebee ka a na-eje anyị nere anya na izu ụka abụọ gara aga ụka ndị izu ụmụnna kpọrọ ọtụtụ ndị na Naịjirịa ịkpa maka ya bụ obodo na ịma na ọ kwesịrị ka a n'otu ka ọka onye ọbụla n'ọrụ onwe ya isiokwu ha bụrụ ọzọ emena ya na n'isi na ọzọ emena ma na-asịzi kedu ihe merụ eji asị ọzọ emena anyị akpa na ya bụ ụka izuụka abụọ gara aga gbakwa ya n'izuụka gara aga n'izuụka gara aga anyị lụtụrụ aka n'ịmkpamkpa kparụ na ọlụ, n'Imo steeti na okwu ọnụ atụpụghị ndị mmadụ n'ọnụ ndị niile si na ha na-anọchite anya ndị Igbo ma ah, ndị ndị ọ na-abụ emerakwana asụba oyibo n'afọ ndị Igbo ka anyị na-aga n'iru eh, ka ihe mere n'izuụka eh, izuụka gara aga na ọgụ mechalụ anyị na-eche ihe ka kịta na mmadụ ga-asịrị anyị dịkwanụ ka mbilisi agwọ egburu ra etu a gọvanọ si na ya amalụ na ndị amakome na-eme ya bụ ihe anyị na-aṅazi ntị ka anyị malụ ndị ejidere ndị akpọpụtalụ na ụlọ ikpe ndị ọkaiwu ọkaiwu na ga-asị na ọha nwa ka anyị ekpe ikpe ụbọchị anyị ekpe ha ntị anyị na kachacha na ọchakom anyị anụbeghị ihe ọbụla ọ bụrụ na ụlọ ụnụlọ menụ ka anyị malụ ka anyị na-aṅa ntị ịma etu a ga-esi wee gwa anyị na etu a ga-esi wee chọpụta ife na-eme n'ụzọ ihe anyị na-afụ n'obodo ahụ a na-akpọ Naijiria gosiri na ọ bụrụ sọsọ n'ala Igbo ka mkpamkpa a na-eme nke na-ada oge ọbụla bụ ndị chi efi ndị chi nama ndị ji egbe egbe achụ etu ha si atọ mmadụ etu ha si anọchi ụzọ etu ha si emebisi ihe ndị mmadụ kọrọ n'ubi anyị wee na-ajụzi ọsọ na Naijiria ka a na-azụ efi ọsọ na Naijiria ka a na-eri anụ mana ọ bụrụ na Chukwuma nọ sị na ndị be anyị na-ebizi ndị okomoko ga-agasịzi na ọbụnyedi ịkpọ kwulikwuli ihe ọ pụtara bụ na ma ndị a na-achị achị ma ndị na-achị achị ọ dị ka ọ na o nwere onye ụbụrụ dị n'isi ya ka anyị ga-etinye ọnụ tata ineba n'anya na nsogbu a dịka ọ na-adakwasị anyị maọbụ dakwasịrị anyị na-anyịgbu anyịgbu na mba ọwụwa anyanwụ ka anyị ma anyị tụlee mmalụ ọ gịnị kpatara o ji dị etu a ka anyị na-anya n'ihe emere na oge gara aga ihe emere e na histri mmalụ na onwere etu anyị ga-esi wee fụ ife yirie etu esi wee zọpụta ụkwụ na ya wee jụzie ajụjụ si ya tupu m gawa n'iru aga m etinye ya n'aka ọkammụta na onye nchụàja ostin ọkaigbo ka o anyị wee gawa ndewo maazị ụkọchukwu na maazị odeluga ndị be anyị ihe a na-akwụkwa n'ihe a maka na asị na igbo si na ọkụkọsi ihe eji ebe abụrụkwanụ ka ihe ji aha ya kama na ọkọ ha n'olu ya n'ihe a na-ebe na-adajisi ebe niile ọ bụrụ ndị na-ege ntị keku ụna na-ahụ n'aka ọbụla gọvanọ ọtọm nke Benue steeti bịara kwuo okwu ihe a na-akpọ pres Ọ ọbụla uh, nwa amaala ụmụnne anyị ndị isi n'ofe mpaghara ọdịda anyanwụ Naijiria Mamodu kwuru nke ya ka a ka na-ekwu ihe a Ah, ụfọdụ na-ewepụta arụmarụ dị iche iche ma ọ dịka ga-asị na ọ bụrụ na ndị Igbo abụrụ ndị isi ala na-achị obodo ihe ga-adị mma ya wụ na ka anyị kpacharakwa n'anya lebara ihe anya mana nke mbụ ọtụtụ ihe a na-arụtụ aka ihe ndị na-eme na mpaghara Naijiria niile ma ọ kacha ma nke ka anyị mgbawo n'ala Igbo n'ihe gbasara dịka ihe a mere na n'ọlụ nke na-eme na Abakaliki ka ọ dị ugbu a na Ebonyi steeti ka ọ dị ugbu a bụkwanụ na ọ bụrụ na eleba ya anya n'ụzọ dị iche n'ụzọ dị iche iche ọ nwere mpaghara akụkụ ndụ mmadụ ebe ọ metụtara aka nke mbụ eleghị anya nke na-egbakasị anyị isi bụ na anyị na-ahụ ka ndị a bụ ndị ibu ibu mma ibu egbe achị nnamasa e, ọ bụghị naanị na ha na-emebisi ihe akụkọ ihe ma ha na-egbu egbu na-akwafu ọbara eleghị anya nke aha bụrụ adịghị anyị ka ọ bụ nke kagodi mkpa n'ihi na ọ nke na-eju anyị anya ọ bụ eziokwu ọ dị njọ mana anyị kwesịkwara ịghọta na ihe a metụtara aka n'ihe gbasara dịka anyị kwuru na oge gara aga nchekwa obodo mgbe anyị na-arụtụ aka n'ihe gbasara nchekwa obodo anyị kwuo ihe banyere nri na ojuju afọ mm-hmm. ya bụ ihe anyị na-akpọ food security maka na ọ bụrụ na obodo ọbụla enweghị ike inyeju onwe ha afọ ihe ọ pụtara na ndụ ụlọ dịzi ndị ọzọ n'aka mm-hmm. ya bụ anyị echekwala na ihe a bụ ndị na-azọ ala bụrụkwanụ n'uche na ihe ọzọ ebe ihe ọzọ ọ aka bụ ihe gbasara nchekwa obodo nke ihe oriri na ojuju afọ mana ka m lebata ya anya n'ụzọ dị iche iche n'ụzọ dị iche tupu anya gaa n'ihu ọtụtụ ndị na-asị na na-aghọtaghị ihe a eleghị anya aghọtabeghị na ihe e, ọkpụkpọrọ agwa gọọmenti etiti na-akpasị ndị si na ọwụwa anyanwụ Naijiria ebidoghị taa ọ bụrụ na unu lee anya ndị maara ihe gbasara ihe mere n'oge gara aga oge a na-alụ agha Biafra agụrụ mekpara Igbo ahụ oge anyị na-ekwu okwu ihe gbasara ahịara deklarashọn ngụpụta nkwupụta ahịara otu ihe anyị rụtụrụ aka ndị dere nkwupụta ahịara rụtụrụ aka dị mkpa bụ ihe gbasara food security mm-hmm. nchekwa obodo nke metụtara aka n'ihe gbasara nri mm-hmm. n'ihi na agụrụ ejiri ejiri ihe gbasara agụrụ ji wuru agụrụ ka ejiri mere ngwa agha ejiri lụsị e, ejiri lere ndị Biafra lee ndị Igbo na ndị Biafra nara ha aka mgbachie n'ala mm-hmm. nke ọzọ na anyị na-enweghị n'oge ahụ nnu n'ihi na ọtụtụ ebe n'ala Igbo anyị anaghị emepụta nnu nnu anyị na-ere arachacha n'ala Igbo ọtụtụ ya si na ugwu ọzọ kacha na ndị ọzọ emegafere savana gawa na Nijiria na Mali ọ bụ ihe a enweghị nnu mere ndị mmadụ jiri bido riwe ngwere n'ihi na a bịara ghọta na ngwere wụ otu ihe nwere ike iri nwere ihe nnu nọ ya n'ahụ gbakọtatụrụ iji nyere ndị mmadụ aka malenụnụ na dimkpa rikọtara n'oche nri riwezie n'ala mana ndị nyere anyị aka bụrụ ndị Nọọwe nọ na-ebubatara anyị ha na-akpọ okporoko nnu maka na ọ na-enweghị nnu ahụ wụ ihe kpatara ejiri nwee ọkụ nnu okporoko nnu abụrụzi otu e nwere ike isi na-enweta nnu na ihe oriri anya okporoko abụrụ ihe oriri maka ogbenye onye ọbụla mana ka agha biri ihe mbụ gọọmenti etiti Naijiria mere iwu itinye narị anọ ya eh, ihe akpọ 400% VAT ọmụrụnwa mhm. n'ibu nke mere tarif nke mere na okporoko bịaziri si n'ịbụ ihe oriri ndị ogbenye bụrụzie ihe oriri sọsọ ndị ọgaranya ga-enwe ike igotere nke aha bịazie buwere ha ụzọ iji were ụgbọ mami wagọn bubatawaziere anyị nnama hiwe ha n'ogbe ụmụahịa aba na ebe mpaghara dị iche iche n'ala Igbo hmm. ahụ ka anyị bidoziri ndị na-eri ehi na n'elu efi Igbo wee laa hmm. ya unu echekwala na ihe a bụ naanị ndị Fulani na-awagharị na-achọ ebe ha ga-anọ hmm. ihe awụ ihe a kpachara anya na-eme mm-hmm. ịhụ na ndị Igbo ka a ga-asị na ihe dapụta ọghọm dapụta taa maọbụ echi ndị na-achị ya n'ala Igbo kpachara kwesịrị ileba ihe anya n'ụzọ dị iche mana ka m nyere akụkọ a ihe a na-akpọ historical perspective ma historical background a ma achọ ka maazị Odeluga tinyeziere anyị ọnụ olee ihe a ga-emezi olee ihe ndị na-achị achị na ndị bụ ndị ndu obodo n'ala Igbo na mpaghara ọwụwa anyanwụ Naijiria kwesịrị ibido mewa ka a ga-esi leba ihe anya maka na ihe a karịrị naanị esemokwu ndị na-akọ ugbo na ndị na-achị nnama daalụ maazị um, ụkọchukwu ịnụ awa ada na nkịtị um, ọnọdụ ndị Igbo na mpaghara Naijiria nwere ka ọ dị mma sị na ọtụtụ n'ime anyị bụ ndị amụnye n'ime Naijiria eh, mgbe Naijiria mesi nwee indipendens na anyị afụsigo anya ana ịfụsi anya bụ na ife niile bụ ife mba ọchịchị Naijiria na-eme bụ imegide ndị Igbo na ndị si n'ọwụwa anyanwụ ee mana ọbarazi ụlọ anyị nwee nọ na-akọ sọsọ nke a na-eme anyị mana ọ dị mkpa ka anyị ghọta ebe anyị nọ ghọta etu anyị ga-esi wee zọba onwe anyị etu anyị ga zo onwe anyị bụkwara ndị na-achị anyị ndị na-achị n'ala Igbo bụ ndị nwere ikike ịzọ Igbo ya na abịa n'ife a maazị eh, ụkọchukwu ọkaigbo rụtụrụ aka ife gbasara anyị enwe ike inye nwe onwe anyị nri ya bụ ofu ife ji Igbo na nkịta maka ị ga-enwesị ego niile ma ọ bụrụ na ịfụrụ ibe n'igo agụ agụgbu ego gị na ego dị na bank ma na a na-ekwu ya okwu sị na ndị Fulani nọ n'ịkpa ịghọta na ịkpa bụ ebe obodo ọbụla wepụta ebe na-eje akọ ugbo ọ bụrụ sọsọ obere mpaghara ana dị na ebe ebinye bụ na mbụbọ ka a na-akọ ugbo ife a na-akọ n'ịkpa bụ ọkọta ọkọlụ ebe a ka e nwere mpaghara ana ebe a na-akọ ji akpụ ebe a ka a na-akọ ọ bụrụ obodo ụfọdụ na-akọ rice akọ rice kọọ ọka ụfọdụ na-ejekọ iberika nkwụ ọ bụrụ na ndị be anyị enwere ike ijezi ịkpa maka na ndị Fulani ji egbe nọchie n'ịkpa ịfụrụ na ọnwụrụ nwere nri akọ ọ nakwa ka mgbe anyị nụrụ ọgụ na ọ bụrụ na anụ anụ ọgụ na ndị mmadụ akọrọ ugbo ma enwerụrọ ife ubi agụụ wee jide Igbo gbue ya ọ ga-elugo mgbe ndị Igbo ga-ebido jụba ndị na-achịfa bụ ndị gọvanọ na ndị lejisletọ na-asịfa unu a ga-anọ n'ụlọ ewu amụwa n'ọgbụlị rapụrụ ndị Fulani onye ọbụla nwere nke ọ na-eme na onye ala ka asị na onye ala <laughs> nwere ma uchie ọkwọtago ee tọwa m ifefa na-eme ifefa na-eme bụ ife izilifa mana nke anyị nyere na-emezi anyị nwe ka ọ dịlụ ichekwa ụmụ anyị ya bụ na oge elugo mgbe anyị ga-asa anya ndị bụ ndị Igbo na mba ọbụla unu arọpụtalụ kanselọ unu arọpụtalụ prezident jeneralụ unu arọpụtalụ igwe unu arọpụtalụ haus of Rep unu arọpụtalụ haus of eh, eh, asembli nke steeti maọbụ ndị ga-ejele unu na sineti Naijiria kedu ife fa na-eme ịgba mbọ fụ na mmadụ anọrọ bie nọpịa mkpụrụ ife n'Igbo nọkwata na ngwulva maka na ife dụzi na mfe ka m bapụta mte n'ọnụ dịka maazị oke kwuru maazị ọkaigbo mgbelitekwa okwu afọ ọtụtụ igbo nọ na nsogbu anyị nọfa anụ bụ nke anyị gafe akpakwa ife gbasalụ ego esi na mba ewebata maka na ọtụtụ ụmụ igbo nọ na mba ofesi na-abụ ọgụlụgụlụgụlụ na-ewere obele ekechite obele ngwugwu zinata ụlọ ya bụ ego nkịta afọ iwenata ya asị mba na ịma nwunye na dọla ihe wee na tupu inye mmadụ ego na dọla na ị ga-ewelụkwa ya tinye na dọmisari akaụntụ iwe sikwa na dọmisari akaụntụ wee welu wee wepụta nye onye a ijezie na bankị ịnara dọla na dọmisari akaụntụ asị na e nwere ike ime ife niile a bụ ka ọ wee bụrụ na igbe a nọkọtara mana anyị nwere ejizi ile ego gụọ eze anyị ọnụ ka ọ ragoro nnọọsụ omere nwaanyị ji mgbere ala mụọ enyi nwaanyị bụ ukwu nkwu onye ọnyị mgbe osiri isi nwaanyị ala obodo abụdeme kwulukwulu mama sanu sanu ka jikwa mụta na hausa ba against wa na respect gị ụba na nwedị abe m na shin junior ya bụ ka ị ga-eto ntị n'ala nwanne bịa n'oruolu m mụ bụ chi oge mọt bịa n'olu bịa n'ala ịnụrụ ụbụbọda mba ihe onye na-eme n'ụwa ya bụ ya eje ndị na-ekwu ndị na-ekwu na nsogbu ihe a na n'ihe a bụkwanụ na onye gị na ya na-emekọ ihe eme uche ya mm-hmm. ọ bụrụ na ị uche onye gị na ya na-eme ihe ya pụtara bụ na ị na-ata na-abụ ya n'obi ọ na-ata ọ na abụghị n'anya mm-hmm. otu ego ndị anyị na ha mekọrọ ihe na-ata na-abụ anyị n'anya mana dịka ndị oyibo ji asị asị fool me once shame unto you ma fool me twice shame unto me ọkwana ya n'Igbo ya a na-asị fool me once fool me twice ọkwana ya wụ mgbe ọkwana ya wụ n'akụkọ ifo ndị Igbo na-akọ banyere nwa ebulakọ na nne nwa ebulakọ kpọkọtara ụmụ ya tụrụ kpọkọtara ụmụ ya na-achọ onye ọ ga-ezi ozi na ebe akụ ka o ji kpatara ya ụgwọ agụ ji ya akpọ nwa ya nke mbụ si ya kedu ugboro ole ka mmadụ ga-eme gị ihe iji imegwata Onye si, ime m ugboro asaa ọkpọ nke ọzọ ugboro ole ka mmadụ ga-eme gị ime m onye nke ahụ zaa naanị otu ugboro ka ị ga-eme ma emegwara mana nwa akọ nwa ebule akọ ji wụrụ nke pụrụ iche bụ na asị ya na ọ sị tupu ime m mepee ụzọ mee gị hmm. mana ọ dịzi anyị ka ndị Igbo taa na anyị dozi ka anyị adịghịzi ka nwa ebulakọ kama na anyị dịzi ka ụmụnne nwa ebulakọ ọkacha onye nke ahụ si e ga-eme ya ugboro asaa amaghịzi m ugboro ole megoro na anyị maka na dịka maazị odeluga si ekwu mgbe ọ si hapụ godi ndị Fulani ọ bụrụ na anyị ga-ahapụ ha kama na ọ wụ iji onwe anyị ajụjụ ugboro ole ka a ga-eme anyị ihe mhm. tupu anyị amụta akọ ka anyị na-ekwu ihe a anyị ahụla ka o eme na Ebonyi steeti na ihe onyonyo ndị a na-egosi ebe ndị Ebonyi steeti na-emebisi ebe ndị Fulani bara n'ime mkpara mkpụrụ gaa ogbe ileba anya ebe ahụ ị ga-ama na ogbe arụghị ya taa mm-hmm. arụrọ ya afọ gara aga ọ karịala ihe afọ iri na afọ iri na ise nọrọ ebe ahụ na-eme na-eme mkpamkpa na-emebisi ndụ ndị mmadụ ka a ka na-ekwu okwu ya gọvanọ na-achị Ebonyi steeti ihe o meziri ugbu a wụ kpọbata ndị polisi ka ha bịa mana oge ọbụla anyị na-ahụ ihe a ya bụrụ na ndị polisi a na-akpọ ndị uwe ojii a na-akpọbata na ndị agha a na-akpọbata ka ha nye aka hụ na e nwere udo ihe a na-eme ha dọnyere ndị Fulani a ukwu werezie ndị nwe obodo mhm. mana ihe a na-ekwu okwu ya ọtụtụ ndị mmadụ na-asị na ha na-eme ka ha kwado onwe ha maka iwu prezidenti na 2023 <laughs> ma a na-ajụkwa ajụjụ ndị kwadoro onwe ha iwu prezidenti n'oge ndị gara aga kedu ka anya imi na anya dị ha bido na udenwa ruo na Peter ọ ha ruo na eh, elenyo nke mere minista na-ahụ maka njem minista of transport nke Rivers steeti mhm. a ga-agụ ole gara ole ma ọ bụla dị ka a na-akpọ jagaban Tinubu ozugbo ya oke kemgbe ọ họpụtara Maazị Buhari ka ọ wụrụ prezidenti anyị nọrọ na eh, wike ebidogo were ego na-aga enye ndị ibi na Sokoto ụlọ ha gbara ọkụ ma ndị nọ na Rivers steeti agụrụ na-egbu ha mm-hmm. ya ihe na-agbagoju m anya m chọrọ ka maazị oke tụnyetụ ọnụ kedu gịnị kpatara na ndị ọchịchị ndị na-achị achị ndị ọ dị n'aka ichekwa ndụ na ịhazi obodo n'ala Igbo ihe ọ ji dị ka ọka ha mkpa ime ndị Fulani ndị a ka obi dị ha mma maka ọchịchị ha maka ọnọdụ ọchịchị ha karịa ijere ndị họpụtara ha ozi ọwụ ihe ihe e mere eme ka ọ gịnị <laughs> na ndị be anyị si na onye ajụrụ ajụ ada ajụ onwe ya na etu isi wee bido okwu na ọ bụrụ na Naijiria jụrụ Igbo Igbo bụrụ ndị na-eche uche na ya ma ajụ onwe anyị ajụjụ ị na-ajụ bụrụ kedu ihe ji na ndị arọpụtalụ ijere anya ozi na adịzi ka ndị ọzọ ka ha na-ejere ozi ee ajụjụ gị fịara arụ taa akpụ ihe o ji fịa arụ taa akpụ bụ na anyị na-eche na anyị nwa rọpụtara ha ijere anya ozi ee ha nwa anyị ka anyị gbara ha odibo maka na ịjụọ ndị niile jelụ tụọ vootu maọbụ ndị niile je ebinye aka n'akwụkwọ maọbụ ndị niile kwuru okwu gọọmenti kwuo okwu onye ga-achị ha ọ mere ime n'ime ha ga-asị ma ọ bụrụ onye a nke melụ n'anya mụ na gị bụ onye nke ndị Imo ji aka ha rọpụta ekwucha ife dịka ọ dị mma anọkọta mmadụ ịnọ ndị ọzọ si na mba ife ọwa gara ọfụma yazi ka enezila anya si na onye nke agụcha onye nke mbụ gụọ onye nke bụ agụọ onye nke ịtọ bụ onye nke ịnọ nọ nya onye suprim kọt wepụtara na onye we onye win o nweghị onye nwere ike ịkọwala anyị na-ekwe etu osi win na etu osiri win ewere etinye ebe ahụ ọ dịghị ka ndị mmadụ rọpụtara rọpụtara ya ka o jebe ozi ọ kwere m ndị rọpụtara ya nọ na Abuja ndị be anyị si na ọ bụ na onye ọnwụ na-agba ajọ egwu ịma na mmụọ na-etiri ya udu ọ na-ajọ ọfịa nwata na-ebe na-alụ aka ị na-anya ebe ọ na-alụ aka nne ya nọrọ ya nna ya nọrọ ya ihe mere o ji abụ na ọ bụrụ na ife mee dịka nke ị na-akọ na Ebonyi steeti anụwo ọgụ ndị na ọha nwachọrọ okwu bụrụ ndị a nọrọ na be ha bụrụ ndị nọ na be mmadụ na-awakwasị okwu ejezie kpọọ ndị uwe ojii gọvanọ jikwa aka ya kpọọ ndị onye gọvanọ ga-agwa anyị na enweghịkwa ikike ịgwa ha ife ha ya eme ha bịazie ha nọnyelụ ndị dịka ha nwa na-achọ okwu maka na ya bụ gọvanọ ebe ọ na-alụ aka wee ebe nnedị jee ife ọ ji abụ olu ha arapụ omenala na-eme omenelu wụrụ ife ha na-achọ ọdịiche ya mere steeti mhm. ife ha ebe ndị agha leziri ndị ọchịchị ọdịnala na ndị mmadụ na-asị e, e, e, na ihe adịrọ mma rụzie ndị a na-apịara rụzie ndị a gbagburu were eziukwu dọnyere ndị Fulani maka na Abraham na nna na nna na-ekwu na iwu lili na iwu liti na-agwachakwa ndị be anyị mhm. na ha ga-echighata bịa n'ọdụ na ndị obodo enwere ikike mhm. ịgwa ha pụọ mana enwere m nsogbu n'ihe ahụ maka na e, ka maazị Odeluga na-ekwu ọ jụrụ kele ka ndị ndị nọ na kansụl maọbụ ndị nọ na House of Assembly maọbụ ndị niile ruo na gọvanọ kedu ife bata na ha bụ ife a ọ na-aba na-ekwu ya ọ dịka ife ọfịara arụ anyị ma mgbe ndị gọvanọ si nọ ndị na-anya ọgba ntutu ndị ọkada ha nwakwa na anwa gbaa na elekere isi kụcha onye ọbụla na-akpọ obi ya mm-hmm. ha talụ ntutu holu ntutu pụta nkwelu ma na mee ka ndị a na-agba ọgba tum tum kwụsị ịgba mm-hmm. anọkọta n'Enugwu onwe mgbe a si n'Enugwu ha agbazina ncha ncha na achọrọzi ha onye chọọ ya ji egolu moto nyawa taksi akwụsị ha ha gbarọ ihe a bụ iwu gọvanọ melụ mm-hmm. na Anambra steeti kịta mm-hmm. na Anambra steeti kịta ozu nwụnarị gị na Disemba inwe anwa tinye ya na mọchụwarị kwudebezi okwu ya ịma akwụ ya na Disemba ị ga-echelu emechaa new year ikwu eziokwu ya kedu ihe kpatara ya maka na-emere iwu ma ndị House of Assembly ma gọvanọ sainụ na-etu a ka a ga-esi na-eme wee na-ajụzi kedu ife kpatalụ na ime iwu isi na atụrụghị efighị na amaghị nke ọbụla anwakwana anwa hapụ ebe ịgbara ogige ị na-azụ ha banye be onye ọzọ na ọ banye na-ekwu a ga-eme ife gọvanọ bịa gwa anyị bụ na ya na ndị na-azụ efi ma ndị na-anọchite anya ndị na-azụ efi ife ha kpara na nkata awụ ha gbuo mmadụ enye ụgbọ milion naira igbuo efi ha inye ha 500 mita ọ gịnị ọ na ya ọ na nwa mgbe ike mara akpụ isi ka ọ na-agụba adịrọ mana ife ngosisiri egosila anyị na ha ama ndị awa ama ka ekwu ha ma ife ha na-eme ndị na-etiri ha udu ndị na-enye ha ego ndị na-akwado ha ndị na-akpasasị ha anya nọ n'Abuja ife ha na-achọ adọrọ na be anyị ndị awa ọrụ egologo ndị awụrọ ndị nwe nyawa atụrụ ibebe na-azọ bụ ana mhm. ya na igbu efi inye ha gọọmenti enye ha 500,000 ogonwe agbụla efi enye ha 500,000 agbụkụzikwana mmadụ agbuo mmadụ ha enye ụgbọ milion ya igbu efi na abụghị ha egbuo mmadụ ya bụ na igbuo <laughs> onye gbuo ihe abụọ na ma abụọ bụrụzi otu mmadụ fanja mm-hmm. bụrụ sọsọ amamife ya bụ ndị mmadụ asa anya na-atụ wefa ntụ donafa bụ ọ bụ mmadụ na-eli na-akpị ka a sị na ọ nọ n'ọkụ na-ajụ na ọkụ na-agba sị mba na otoka ya na-ese ịghọtago <laughs> gwa m ka onye Igbo ọbụla ga-esi n'elu ya ga-anọkọta evotu onye prezidenti ebe ọ bụ na Buhari nọkịta fụrụ na Ekwueme bụ nọmba 2 vice president mgbe na 1983 onye ọbụla gba gbanyefe melụ na 19 Disemba of 1983 mana na Buhari ji wee bata wee chụwa gọọmenti Shagari bụ ka o wee gbochie na ike na fanọkwusi arụ ịnọ na Ekwueme nwee ike ịba olue mgbe Ekwueme towe na ndị isi gbokọba PDP ama ka esi wee ma Babangida nia ma Danjuma nia ka wee were ọchịchị nye ndị amị onye amị bụ ọbasanjọ. ọbasanjọ na ofekịta na-akwụgharị na-akọsọ ọsọ etu Naijiria ga-esi ndị mma mana ọ so na ndị tele ofe enwejighị e akpọchi eze ndị Igbo a na-asị fafa bịa fa afụrụ ife mele ọ dịlị ego ndị Rivers niile bụ nye Obasanjo oluo mgbe ife seti alụ na ọbụlụba owere ọchịchị ranye n'aka Shehu eh, Yaradua ịghọtago ya bụ mmadụ agwala aka na-azụ ada maọbụ na-alafe onwe na-alafe onwe ụmaghị ịzọrọ ndị be unu ị na-achụso mgbe fabia bụ unu ndị a na achịtalụ ya bụrụ dangote tiwọtala na dangote nụ, ọ bụ na dangote bịa ọnịcha bịa n'igbo ọ lụọ faktịrị na-abụ ma ịtọ lụọ nụ moto paakị nọ ise ama na nwoke na-etinye ego ya na isi bịa dị na-akpa mkpi mana apụta achịtala unu ndị chi atụrụ jide mma ụbọchị okwu gharụ pasụlụ mma gbọtịa oke igbuo ogbuo ofu onye ọkpụrụkpụ igbo ịghọtago nye m onye onye kwe ọnwụ nwụgodu ndị befe amụrụ ọnụ mana ịgbakọsịa ya ị na-asị ụwa ahụ anyị enwezikwala ikenye n'ala Igbo anyị enwezikwala ike ịmana na ife a mee n'ọlụ naanị Igbo n'ọnụ Popu Uzodimma bụ onye ọlụ mm-hmm. obi ọzọ bụ nke a kpọpụtara ga eh, bụ PDP prezidenti ọha na eze bụ onye saịdị ọlụ gbọọ mm. onwe onye nụrụ onu ya onwe onye ifu na-eti mgbụgbọ ọfụ onye ifu na-ebe akwa onwe onye ifu kọwalụ ka esi eje ka esi ana ya bụ na oge ụfọdụ ọkwarụ Igbo ga-azụ onwefa ana ịzụ onwe anyị bụkwanụ na demokrasi a ife gbasara onye ọbụla ịkpọpụtalụ ya achịnị ana ada ama ama ada anata obodo n'ike anyị ma nnụta nwa na ọgụ ọbụrụ ka a ga-eji sie mgba ka a ga-agbanye nwa ụzọ Owere ka o wee chiri o nwere ka Igbo si eje ije ife ama nne ọbụrụ na ụdị na ya mara ife a ga-eme ama ife a ga-eme maka na agbapụ izu ọ dike ka a na-agbapụ izu agbapụ izu ọma nri mmiri mana ife fiala arụ bụzi na ndị be anyị asara anya ana na-agazi ọ dịka ọ na ya ghọtara onye analụgokwu anyị uche ọ nalụla anyị uche mana ọ karịrị ndị be anyị na ndị ọcha melụ maka ndị Fulani nọkwa ọdụ ka ndị bekee bịalụnụ n'ala anyị adịba anyị mee ka agbụba anyị uru nke nke afọ anyị si n'ike na anyị aghọtara ife menụ ndị nze na ọzọ oge ụfọdụ amaghọtara ife mana kịta nke a mekwuzi anyị n'anya denima na na ya efurugo mana e, e, ndị Fulani dịkwa n'iche n'ebe ndị ọcha nọ maka na ndị ọcha bịara be anyị mm. abịahụ kwagide anyị wee ghara ala ka ọ bụrụzie nke ha a bịara iche anyị were ihe nọ n'ala anyị ya mịkpọ kol na osisi timba na ihe ndị ọzọ koko wela jee mepe obodo ha mana mgbe oge ruru ha kpakọrọ ngwongwo ha lawa n'agbanyeghị na ha nọkwa ebe ahụ na-arụkwa aka na ihe otu a ga-esi mee ihe mana onwe mgbe ọbụla ha bịara bichie si n'ozi ala ha hapụcha akwarị nke mere na South Africa eh, na Nairobi na ebe ndị dị anya ya ihe dị iche a na-akpọ settler and non-settler colony hmm.

ihe anyị na-arụtụkwa aka ihe a bụ ihe a na-akpọ economic blọked. Mm-hmm. maka a na-ekwu okwu fuud sekuriti ihe oriri a na-ekwu okwu ihe niile ihe awụ e e, ihe m na-akpọ economic blọked on multiple fronts maka na ileba ya anya ekwuola m okwu ihe gbasara okporoko ntụbata okporoko anyị ekwugo anyị ahụ na ihe a yikwara ihe a na-eme ka ahụ na nri anọghị n'ala Igbo mhm. nke ọzọ abụrụ ihe ọzọ gbasara economic blockade abụrụ ihe gbasara na oge emepechara ọgba mmiri ebe ụgbọ mmiri si ebubata ihe hmm. enwere ụgbọ mmiri na ọrọnụ na eket enwere na kalaba enwere na port harcourt enwere atụmatụ ile river Niger jikọọ ya ya na nke port harcourt na nke Warri hmm. mana ihe niile ndị a akpọchie ya kpọchie seaport nke port harcourt kpọchie nke kalaba kpọchie nke ọrọnụ kpọchie nke eket nke wọrị onye na-ekwu okwu ya ya werezie ndị ndị oji egbe izu asịnawụ ndị kọstọm dochie ụzọ iburuzie ahịa na kotonu na-abata asị gị na ọwụ ahịa iwu atụbata ahịa zụ ihe niile ga-esizi na Lagos na-abata iburuzie ngwa ahịa ịtụbatara site na legos na-agbadata na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ndị uwe ojii nọchi ụzọ ha na-anapụ mhm. ndị kọstọm na-anapụ ndị imigreshọn na-anapụ ndị agha na-anapụ mgbe e mepụchara ihe ihe a otu n'ime ihe kpatara ndị be anyị jiri bụrụzie agha ya gawa na legos mhm. kemgbe ahụ Aba Ariaria anwụọla mhm. ọchanja afọ afọ ya mhm. mana ihe ndị onweghị onye na-ahụ na ihe ndị a bụ ihe akpacha anya na-eme ịhụ na ihe gbasara otu esi ebi ndụ adị ndụ eme ka ndụ dị mma economy of the East will never rise. Maazị Oke chọrọ itinye ọnụ n'okwu ugbu a n'ihi na ka a ka na-ekwu ihe ndị a ọzọ ka na-eme atụmatụ ndị ọzọ ka na-abata ọkacha ihe gbasara mgbanwe ego na isi ofesi na-ewebata ego iji nyere ndị ụmụnne anyị na ndị ezinụlọ anyị aka maazị oke eh, yes ịma ka a na-ekwu na nyawụ ọya ọnya nje a na-akpagharị nje korona na-akpagharị na-emebisi ife na ndị ụzọ Afrịka ọkachasị ndị West Afrịka ebe Naijiria tiri mm-hmm. so na ndị chọwarụ ka akwụsị ife a bidoro ndị Ghana gwa ndị na-efe ụgbọelu dị iche iche ha na be ha ndị Kotonu kwuo ndị Abuja so ha ti onye abịazi na ịmachie ndị na-abata mana ọ naghị ụfọdụ ndị ndị oke ozu ma mechaa bụrụ ozu n'eziokwu ịbata na Naijiria, bụrụ nya bụ ọya nke anyị fụrụ o metụrụ ọtụtụ ndị ọkacha onye nke Abu nọ nso Buhari Abukera anyị fụrụ ka ya bụ nje gburu ya o mezie ndị na-achị achị ma ndị gọvanọ eh, tie iwu onye onye agagharị na mgbe ahụ ka m ghọtara na steeti nwere bọda maka na a kwụsịrị ndị mmadụ ịgagharị na steeti dị ịgagharị n'ime steeti ma ịgagharịkwa gafee ebe steeti dibia gbara Onye ka ọ na-abụ nkwuchakwa nsị na ihe a na-akọlụ m na ndị gọvanọ enweghị ike maọbụ na House of Assembly enweghị ike itinye iwu nwere isi ga-azọ ndụ ndị ha na-abi ma mezikwa etu esi edebe e, ife eji eche ndụ dịka ihe gbasatalụ nri mee ya ka ọ dị mma ọ na-ewute m maka na ka ha mere ihe ahụ ndị mmadụ akpagharịrọ mana o nwere ofu ihe merụ na gọọmenti etiti Naijiria si na ha wepụtara ego ka enye ndị akwụsịla ọrụ na ndị onwere ka ọrịa ha iji wee nyere ha aka mm-hmm. ego a na-akpọ afịa ruru na nje na nde na etu ọbụla isi mara ya na millions na bilions na Naijiria mbụ ego ebitere ebite nwata nwaanyị enyere ya n'aka echefuo na m na-anọchite anya ife gbasatalụ inekọdo ndị mmadụ na Naijiria asị na-ekwu ihe okwu nọọsụ na ya ga-eke ego ahụ ebe niile mana na ya ga-eke n'ugwu Hausa na ndị nọ na ọwụwa anyanwụ akpọwa ndị be ha ka enye ha na ndị be ha n'obodo oyibo na-ezite ego ọ nwere ike owe anyị iwe wute anyị mana ihe o kwuru bụ eziokwu ihe o ji bụrụ eziokwu na ị na-anya ihe a na-akpọ remittances si na US si na Europe si na na ah, even si China abata na Naijiria ọ karịrị ego niile gọọmenti Naijiria na-amapụta agụ bọjetị ha mm-hmm. wee bụrụ ndị Naijiria nọ ofesi na-ewere ego zijela ụmụnne ha inekwa n'anya mmadụ one na Naijiria na ofesi na ebee ka ha nọ ebe ndị mkpọrọ afọ a na esi eziweta ego bụ ihe dịka China nke ha pere mpe ihe dịka Europe Germany London Paris ma ọ bụ North America Canada US na Brazil na ebe ndị ọzọ South America kedu ndị na-ebe ahụ agụba ndị Yoruba agụọ ndị Igbo ọgwụgwọ ya ka nwaanyị na-ekwu na ya na-enye ụnụ na ụmụnne ụnụ ga-enye ụnụ ego niile aha na-abata awa ụmụnne ụnụ a na ebe na ha na-abatala ụwa ụnụ onye mere gọọmenti ga-esi necha anya gọọmenti steeti ga-esi necha anya raa ife ha kwesịrị ime were ego na-agba awantịlọ gọọmenti etiti enecha anya gbuo ụlọ nkịtị nye ndị nọ n'ugwu awụsa ego ndị ego si n'onyonyo a na-eke ego Mata nwoke mere intaviu sị na ego a na-enyebu ha mbụ pere mpe mana nke a karịrị ife a na-enye ha n'ọnwa ịtọ ka e nyere ha ofu ehi nke gosiri m na otee narị a na-eke ego a ọ wụrụ sọsọ nje mana o nke unu ketara onwere onye jụrụ ajụjụ ka nwata nwaanyị kechara ego a ụbọchị a na ọ na-ekwu okwu na TV ọ sị na o nwere ebe ya ekepụrụ ego na Naijiria akpọkwalụ m ndị ndị mụ na ahụ ụmụnne m jụọ ha unu ketakwalụ asị ebe na afrọdị na anụrọ na ntị ma ya bụrụzie nke gosiri na ife nwaanyị kwuru bụ eziokwu na ya ya enye ụnụ na ụmụnne ya mana ego ahụ ụmụnne unu na-enye ụnụ unu che ọ dị izi ọ bụrụ na unu cheta ekwuona ya mbụ Central Bank of Nigeria nke onye nọ n'isi ya na-ekwube onye a na-akpọ gọvanọ n'isi ya wụ emefiele ama m na onwe ndị na-agwa m na ọ bụrụ ka esi agba afịa mana ọka m si ghọta ya maka onye ahụ na-emefi ọkankụ ife nji na-ekwu na o mefiela ọkankụ bụ na mgbe a na-eje hajj ndị na-eje hajj onye ha ego buru ibu nke ga-eme ka e, ha weta obere ego Naijiria enye ha ọkpụrụkpụ ego ego ha ji eje ha isi niile eje Jerusalem ị na-eweta ọkpụrụkpụ ego ego Naijiria enye gị obere ego <laughs> ya eji wee je Jerusalem isi niile na-achọ ego ka ị wee kwụọ ụgwọ akwụkwọ n'obodo oyibo asị gị weta ọkpụrụkpụ ego n'ego Naijiria enye gị obere ego isi na ị chọrọ iji ego mee biznes n'isi US wee na-esetie ị weta ọkpụrụkpụ ego na ego US enye gị obere ego n'ego Naijiria ife m ji ekwu ife a ka unu ghọta na ihe ọ na-emewo ka ọ fịa ndị nọ n'ụzọ ọwụwa anyanwụ bụ ndị na-eme ụdị biznes ahụ na ndị ga-awụ ha chọrọ ije prigimeji ejebe na ife dịka Israel ka o wee pịwa na arụ na Rome na Paris mhm. mana ịma na ife na-alụ afọ n'ife ị na-akọ bụ nnọọ mkpamkpa fapata ka ọtụtụ n'ime ndị ụmụ Igbo ji wee jebe ọrụ oyibo na mba ndị ọzọ na-ata afụfụ bụ ego ego agbata n'okpofu enyekata na onye ndị be anyị wụrọ ndị ga-ana ana ụtụtụ abịakwa ọrụ gị isi ala ka inye ya ego maọ inye onye ahụ ugboro na ọsịghị mba na ya achọrọ ka ị na-enye ya nyawa azụ na ya chọrọ ịbịa so oku nyawa azụ nwatakịrị ya chinye e, e, yọta ego biplane na ebe ọ bụla a sị na a na-eji akpata ego a ma a na-eji agba mgba ka ya e jee mee ife ibi emelụ ka wee nwee ike ka e solu na ndị na-enye enye kama ya ka ya e taa afụfụ dị na ya ọ bụrụ etu a ka ọ dị n'ugwu omenala anyị na nke ha dị iche mebi na nke ha ka mma mana ife anyị na-ekwu na ọ bụrụ ka esi eme nwata ka esi eme ibi ya ya mere na obi adịrọ mma maka na ọbero na ego a maka onye mere eji wee nwezie ihe ha na-akpọ parallel market ma nke black maket pụta nke bụ na ndị na-enye ego na black market rụkwa ndị ala ha ji mm-hmm. maka o onye Igbo mma agwa gị nọ n'isi ebe ahụ a na-agbanwe ego oh. nọọ onye nwere dola ya onye nwere naira ya egolu n'ụzọ dọla ọ bụrụ na ị nwere naira onye ga-enye gị ọ ọkwa ha maka iyi ego dọla n'aka ha maka na bankị ije bankị bankị enweghị dọla mana ị chọọ dọla tata pụta n'ama Hausa n'isi e, ebe Abuja ma ọ bụ n'ebe a na-agbanwe ego dị nso Murtala Muhammed iyi enweta ego onye na ịchọọ na dọla tata mana ime nweta nwunye na bank maka na Central Bank ekwuo n'ego one ha ga na-enye ndị bank mee ka o pee mpe ịjụọ m isi ọmara ife ife ha ji dị njọ na omelụ ka ọtụtụ ndị na-eji achụ nta ego ọrụ companies nọ na Naijiria enweghị ike iwere ego ha kpata na Naijiria na obodo ha iji wee wetakwa ngwa afịa maọbụ ngwa ọrụ ụfọdụ n'ime ha na o mere ma ndị South Africa so na ka Buhari bata maka onye awụ mana nke kazi njọ kịta bụ ihe ụkọchukwu tinyegoro ọnụ nke bụ na ọ bụ na isi ebe a ebe anyị nọ na US maọbụ ebe ọzọ zije ego na Naijiria na onye ị na ezijele ego maọbụ onye na-ezije nyaba ego ya enwe akaụntụ ahịa nwere ike itinye na dọla ya ha na-akpọ domiciliary akaụntụ ọ bụrụ na o nwere ya nyarapụ okwu maka na ego ahụ ama nke mezi na mgbede a n'abalị one na one gara aga kwụ na Central Bank delụ akwụkwọ gwa ndị bankị niile ha chetakwa na ọ na-adọ ha aka na ntị ichetakwara ha na nke a na-akpọ bitcoin awụrụkwa kọrensị na Naijiria na onye ọbụla nwere akaụntụ a na-etinye bitcoin ha mechie maka ọ bụ na imechi ihe na agwaghị ife a na-ele ntị oke na na-abịa onye ka ọ ga-emegide maka na ife afụrụ na a nwere ife edelu abalị izu one na one gara aga na-ewute m mgbe m fụrụ ya ndị elu nchọpụta ama m na onye na-eme na alụ ụlọ ya chọpụta na e, agacha na US na ebe ọzọ a ka eyuzu bitcoin wụ na Naijiria na nke ka nke bụ na mgbe a na-eme ngagharị iwe ensaz na ife oge afịa na etu esi zijenyawa ego maka na ndị mmadụ chere na gọọmenti nwere ike ịgbachi akaụntụ ọ bitcoin ka eji mee ọ gịnịzi ka iche gọọmenti n'etiti Naijiria ji asị onye ọbụla nwee bitcoin si mechie ife ọwụ na ọ na ha elu nyanwụ mmiri ya ezu maka na ị na-anya igwe efu ka o si elu ọ wụlọ mbrela ka ị nwelụ iji nwayọ wepụta o nwekwa n'ebe ị ga-eche mmiri iji nwa ga jelu ebe ahụ nso tupu nyanwụ mmiri ezowe etu a ka m si fụ ya hmm. ee eh, ụkọchukwu ka njikọta ajụjụ mgbe onye nwaada minista na-eke ego n'ugwu kesịa ma okerona ekero na ala Igbo ekero na mpaghara ọdịda anyanwụ ọ nwekwara onye Jules si ụgwọ ahụ ọbụzikwa ofu Naijiria ka anyị nọ na ya onye ga-ajụ ese bụrụ ndị nọ eh, n'ụlọ omeiwu Naijiria bụ ndị Igbo nakwa hmm. ndị si na mpaghara ọwụwa anyanwụ na ọdịda anyanwụ hmm. mana ihe ọzọ nọ n'isi ịnọkwa n'okwu ahụ bụ ichetekwara na ọtụtụ ndị tinyere ego si na a na-enye gọọmenti etiti maka iji nyere gọọmenti etiti aka rụpụta ebe ụlọ ọgwụ na ihe otu a ga-esi mee gbochie ka nje korona ghara ifesasị ebe niile ọtụtụ ego ahụ si n'aka ụmụ Igbo pụta hmm. ọ bụla nwanne anyị nwoke a na-emekpa ahụ na-esogide ya kemgbe bụ inosons ego ole ka o nyere tupu ha ji ego egota ịma mma 2 billion naira mm-hmm. uh, toni elumelu 1 point something billion mm-hmm. ọ bụ ego a ka e were ka elu ugwu onwe nke e kere na ndịda ma ọ bụla ma ọ fọzikwarị n'ọwụwa anyanwụ Naijiria ka ọ dịkwana ugbua a mana ka a na-ekwukwanụ na ọtụtụ ihe ndị obodo ọbụla na-agba mbọ ka e nweta mgbe ahụ ma dịka ventiletọs ịrụpụtakwana ụlọ ọgwụ kemgbe afọ gara aga iwisi ebe oke promota kwere m usofuolu ofuolu bụ ọsọ aga m ebere ugbo na egbuli onwe m aga m ada na bambo ọgọdọ ka m ọkụ m hiyọrọ hiyọ onye agụwa dị ara n'ụra osisi eji kemgbe ihe ka ebe maachị ka ihe a mere gịnị mere na gọọmenti etiti gị mere na Buhari ewerehụ ego ahụ tinye ya kama ije kene ya ndị mmadụ gị mere na o werehụ ya rụpụta ebe ndị rụpụta ọbụrụgodo otu ụlọ ọgwụ ịgbara ọkpụrụ ọ bụ ịlụpụta ụlọ ọgwụ ọ bụ ịpụtara na mba ụwa na-asị biko etu ọ bụ na enweghị ọgwụ a na-achọta bụ vaksin Naijiria azụtabeghị ma bụrụ otu bọtụ ịzụta anyị ego ibe ekele bụ ego ewepụta 10 bilion dịka enye ndị ga-eje chọba vaccine. Mhm. bọjetị Naijiria maka arụike bụ 540 bilion naira mhm. Naijiria na-ekwu n'izuụka gara aga na ha na-achọ vaccine na ife a ya elesighị ya na ife ha na-achọ ịkwụ bụ 400 plus billion naira mm-hmm. ọ bụrụ na igolomat iwepụ ya ife fọlọwo 100 billion n'ego eji mee bọjetị health ya ka pete Obi tile ọnụ si ha na ya lụta akwụkwọ ife ya na-ekwu maka na ọ bụrụ na ekwube na ọgalaka ọnụ tinye ego na ya ya egotanwuru ya 150 billion mana ma onye ya egota ma onye a ya egota Naijiria na-asụ asụsụ ha na asị sịkwa na ha na-etinye anya kịta ihe etu ha ga-esi wee mepụta vaccine nke ha nya ha na-agba na ya anwụdego ya ya ụzọ a ka anyị na-eke ọkịta ka ọ ya pụta na mahadum anyị niile ka e were ka a were kpọchie kemgbe 2019 Ke ndị ga-eme vaccine ka nje nchọpụta ka nje apụta ife ruru ọnwa ọnwa ịbụọ o ji pụta ka ndị Senegal na-asị na ha ji ọgwụ ya hmm. na-achọ onye ọbụla chọrọ bịa welụ agụrụ m ya gụọ na ndị Naijiria o nwere onye ghere ọnụ na ha na-ekwu na WHO eghere ọnụ hmm. o nwere ike ndị ọzọ ameghị ihe ọnụ maka na ha nwere ike ọ bụ na dịka Nazaret asị na ezi ife siri na Senegal apụta mana ọkwa Senegal nọ na West Africa anyị nọ ya mhm. ọkwa anyị na ha nọ na ọ dị Ivory Coast ọkwa mgbe ndị lụrụ test a na-eme nke one dollar mhm. anyị alụpụtara test ọ bịa bụla ịlụ vaccine <laughs> ọ bụrụ vaccine nke and onwero famasi nọ na Naijiria na-alụfụ ọgwụ ọgwụ niile a na-ebute na Naijiria si China maọbụ India enwekwara nọ na ọbụ nke a na-eme eh, panadol ama ndị ife na-eme e, e, e, emesịa na mba ụwa abịa gbaa na mkpọ gbaa na mkpọ na legos si na a na-eme ọgwụ eh? mana ife ife a ji dị mkpa bụ na mmadụ ha ma nọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ ịghọtago hmm. ọkwa ifulu ife gbasara ọchịchị onye nwere ajọ ọchịchị bụ ọ ga-egbu unu amazi unu amalụ ife mba Amerịka gabiga n'ike onye isi anyị ino asịa nwoke sọrọ kagodu ka anyị malụ na Amerịka ga-ekunite ya bụ unu afọ ụrọ ife bụ bad gọọmenti ya bụ na mmadụ onye na-achị achị amara achị ị na Igbo ga-efi esa n'anya pịa aka chọta mmadụ bụ mmadụ ọ bụrụ ma o nwere ego rapụ ndị na-asị oge ụfọdụ abịa owelu ego ọlụkasịa ife ọ bụrụ onye bịa anyị achọrọ onye na-alụkasị ife anyị ga-alụ onye ọbụla ga-alụwu ife ebe ọ ga-ebi onye ọbụla nwere ike inye nwa onwe nri ma ọ bụrụ na ị nwee onye nwa etu ga-esi kpokọ akụ na ụba Chineke nyere Igbo anyị zụrụ onwe anyị nri tupu ndị ọcha abịa nke enye kịta anyị nwere ike ịzụ onwe anyị ọ bụrụ na anyị nwee ndị nwere ike ichela isowue okogbo obodo igbo zuru anyị zuru ka emee n'efu ọnwa ada igbo ka rọpụta afụ ọhịa bụ ofu nwaanyị izizi bịa ofu onye afrịka izizi ụwa si ya ka ọ chekwaa ka WTO the World Trade Organization ọnwa otu a ka ndị igbo nọ ebe ọbụla n'ụwa ebe afụrụ na aka ọlụfa aranyesiefe ife n'aka vaccin a na-ekwu ọtụtụ n'ime ụmụ Igbo akafadịna ya iso wee kpokọbịa na mba ụwa dị iche iche ụlọ ọgwụ ebe a na-afụ maka ndị nwee covid ụmụnne unu nọ na mba ụwa na-azọ ndụ ndị niile nwere nyaba ọya ya bụ ọ bụrụ na ụdị na enyemaka adịrọ kama nọọ mgbe ndị na-asụ isi bụ ndị anyị rọpụta ka ha na-achị anwa na-ekwukwa ike ka na nna ajụ ọchịchị a na-asị na demokrasi bụ ọchịchị bụ isi maka na onye ndu nwe ike idu mmadụ ruruo ya ebe ọ ga-ejenwu mmiri ọma mana unu chọta unu weta onye ajọ ndu ndị obekee tọrọ ndị enwero ize ndị enwere ifele ọnọdụ ka ofu n'ime nwunye gọvanọ na-ala Igbo hmm? ife dị mma na-adị ya mma mana ọma nchọlụ ndị befa ife dị mma otipụ bịa Amerịka ịbịa gbadasị bịa na ọrụkwa na see foto tụọ onyonyo ife na-eme na ife ị nwere ike ime wulu ndị bụ unu ije na mba ọzọ jee nwa mmiri ọma mana ịpụta ịgbarụwa mmiri bebu bụ unu efeji abụ sọsọ na a na-eme ochowa mana kedu ka Igbo ga-esikwa nọlụ na mmiri nchaba afọ anya ọ bụzi ife na-atụ na-agbazi m ọ dị na-agba nghalị emelia ihe eme ọna ya ana ya bụrụzi maka na ọya ka m ji asị ike na ya bụzi okochi maka na okochi emeghị ife o ji bụrụ okochi ụmụazị ekpolu ya na ọkọchị olu ya na udummiri anyị ga-eteta n'ụla ụwa gabiga anyị ọtụtụ ụmụ Igbo na-anwụ ụmụaka nke a na-amụ kịta onwero nke a mụrụ onwe olileanya nwee nchekwube ọpụta ọ bụrụ sọsọ ọgụ na mgba ọmara ebe ejekọ nwata bido akwụkwọ tupu ọ gụsịa ndị ọgbọ ya na mba ụwa niile agụsigoli jebido ọgwụ maka ife niile a na-ekwu a na-ekwu ọ dịka ọsọ na o nwere ife anyị nọ na mba ụwa in a global economy maka na ọya bụ ife ụkọchukwu ọkaibo na-arụtụ aka oge ncha onwere na-eche ibie ife niile na eme anyị fụ kịta onwere ọtọrọ nkịtị ịkwado isi Lagos nata n'Igbo apụta n'ore onye ọbụla anụ ụzọ si na ndụ Fulani nọ n'ụzọ ha nwee ike ịnọ ebe afọ tupu ọ luzie ọdịcha ọkụwa elekere ọbụla ọlarụrụ ụzọ ka e wee chee ka ndị Fulani pụọ ọ bụrụ nri ka o bu o mebinarị ya ọ bụrụ ozi ka ọ na-agbaje maọbụ afịa ka o jekọ ịzụ ofe emebinarị ya ọ bụrụ nzukọ ka o jekọ ofunarị ya etu a ka ọ dị ndị na-eji ugbo ama ugbo ndị na-eje akwụkwọ ama nje akwụkwọ ụmụ nwaanyị ama mmiri tọgbu iko kedu ka obodo ga-eziga n'iru gọvanọ nke teta owelu siren gbafue bụrụ eze onye agwada m sọsọ kọfị kaba ma eti mana n'ezie ife na-akpa igbo iwepụ bụ ife ma nkwefa ama agbafa nkịtị anọ nke a bụ nke ka njọ nke a bụ nke ka njọ maka na oge ọbụla ya na-akpọ ndị gọvanọ ndị gọvanọ ndị gọvanọ emerụ nka ndị gọvanọ ndị nọ ọha of asembli emerụ nka kedu maka ndị a na-achị achị ụnụwo na ma ụnụ mhm. nọ nkịtị wụlụ egwu na atụrụ atụrụ sokwala egwu e, nke ọbụla asị unu mee unu eme ya ọ bụrụ na o nwere ife kwuru onye pụtakwuo asị anya mebenụ n'ọnya bụ gọvanọ ọ bụrụ etu si ọchịchị bụkwanụ onye na-achị achị na ndị a na-achị achị na onye chi ya ekweru ọ bụrụ na unu ekwere unu ekwuo na unu ekwere ọ na unu kwe ife na-abịa na ede mhmm, ọchịchị bụ ọchịchị ihe a na-akpọ ọchịchị bụ ndị na-achị achị na ndị a na-achị achị mhm. kama na ihe na-emekwa anyị bụ na anyị na-ahapụ e, e, e, ndị ọtụtụ ndị ịhụrụ ka e mere ihe gbasara mbịanye aka ọchịchị na Amerịka ndị ụmụnne anyị ndị nọ n'ụlọ bụrụ ya isi mhm. ihe na-eme anyị na-eme anyị ihe na-eme anyị n'ụlọ na-eme anyị n'ụlọ ihe a mere n'ọlụ egosila anyị na nke na-eme n'Ebonyi steeti egosila anyị ma ma ọ bụ Trump ma ọ bụ Biden onwe nke ọ gbasara ha mm-hmm. rabụ mma gburu ya tụgawara itoolu ọ na-ahapụ mma na-egbu anyị n'ụlọ anyị bịa were olu tụgowara ndị Amerịka ya bụ na ihe ndị anyị na-arụtụ aka dịka m kwuru eh, na nso eh, na ihe a ihe m na-akpọ economic blọked on multiple fronts anyị ahụ na ya n'ihe gbasara nkọpụta ihe oriri mm-hmm. anyị ahụla ya n'ihe gbasara ịtụbata iwebata ego eji enyere ndụ aka ndị ụmụnne anyị ndị nọ n'ofesi anyị ahụla ya n'ihe gbasara ịtụbata ahịa anyị ahụ na ya ma ọ bụla dị n'agụmakwụkwọ mm-hmm. ka a ikwu maka nkwụ anyị jibu mere ife ife nkọpụta na etu esi wee menyụọ ya bụ ihe mm-hmm. ihe niile ndị a akpacha anya na-eme ya ka Igbo ghara izelite isi ka ndị bi n'ọwụwa anyanwụ ghara izelite isi mana otu ihe m na arọtụkwu aka nke m kwuru na mbụ a na-ekwukwa ndị na-achị achị na ndị a na-achị achị onye ọbụla burukwa n'uche ị na-afịa ụgbọelu ị nke a na-akpọ fes klas mbụ business klas mm-hmm. ịbata agwụrụ ụmụ agbọghọbịa ndị mara mma chinyere ụlọ anara gị akpa gị dowere gị ajụọ gị nwere ihe ị na-aṅụ ịchọrọ ịṅụ agbanyere gị champen na-aṅụ mgbe a na-eme ewere kọtụn dochie ọwụrụ ndị ndị nkịtị ịnụ na kabin ịgbachi ụkwụ ọ dịghị ka ụgbọelu a felie n'elu na ihe ihe ọ bụla mere na ọ naanị ndị ahụ nọ na ịnọ na kabin n'azụ ka ọ ga-emetụta mana ụgbọelu a felie mkpụrụ obi ndị ezi omume nọzi n'aka Chineke ịbụ onye eze onye gọvanọ ma onye omeiwu ma ndị a na-achị achị ma bishọp ụkọchukwu ma bụ evangelist na pastọ ma ihe sọrọ gị bụrụ ụgbọelu a felie mkpụrụ obi ndị ozi omume nọzi n'aka Chineke ka ọ dị ugbu a anyị ahụ na ya mgbe e nwere lockdown mgbe asị etinyere e, e, e iwu obodo ọbụla a bịara tinye iwu travel ban ọya bụ na mmadụ dị ka bakari died ọya na ọtụtụ ndị enweghịzi onye nwere ike isi Naijiria fepụ ma ọ kacha n'ala Igbo anyị mmadụ ole jewurala na nso nso a ma ndị zọrọ gọvanọ ma ndị nọrọ na House of Assembly mmadụ ole gawarala na nso nso a ọ bụrụkwara na ụnụ na na anyị na-echebara ihe ndị echiche o ruokwala nụ mgbe ma ndị a na-achị achị ma ndị na-achị achị kwesịrị iwere echiche ka anyị were echiche anyị ji mee ihe ihe anyị na-etikwa n'ihe a abụkwanụ na ele anyị nọrọ na mba Amerịka ebe a na-akpa nkata na-akpanyere ụmụnne anyị ndị nọ n'ụlọ ọ nwere ihe kpalitere anyị mm-hmm. anyị ji sị ka anyị nọrọ ebe a na-akpa nkata na-akpanyere ụnụ n'ihi na asọkịrị asọkịrị ahụzie ihe dị n'ụkwụ mm-hmm. perspective. ya bụrụ ụka bụrụ elulu hmm. ego anyị na ha agala kwarapụ kwarapụ aga m enyefe okwu a n'aka maazị oke ụkọchukwu daalụ ndị be anyị oge anyị ga-eje etinye isi na pilo maka na ụnụ nwee eteta na eteta anyị nwa ya na elugo nkata anyị na-aba bụ ka ọ wee dịla anyị mma ma anyị nwa n'ebe a nwere olileanya na be anyị ga-adị mma na ụnụ nwa nọkwa n'ebe ahụ bụ ndị na-echedela anyị ụlọ nkata anyị tata wee bụrụ ebee ka a na-eje kedu ihe o ji wee dị ka ọ na okenye a nọrọ n'ụlọ ewu wee na-anwụ n'ọgwụ ajụjụ anyị bụrụ kedu maka ndị ndu na ndị a na-edu edu ife ji wee dị ka ọ na-emebi ka anyị nepụta anya malụ na ọgụ nọ anyị okirikiri mana ọgụ nọkwa n'ime ka anyị wee malụ ka anyị ga-esi wee jiri nwayọọ chọba anya wee wuo ojii tupu anyasị eruo nya ihe anyị na-ekwu bụ ma na-ekwu nke ndị ji egbe n'ama. ma a na-ekwu etu a si emebisi ife nri ka anyị na-ekwu etu esi egbochi ọganiru ịga n'ụzọ ọwụwa anyanwụ ụzọ ife ọbụla anyị na-ekwu ugbu na amamihe bụ ihe a ga-eji wee sonyabụ ihe ịmalụ ka o si dị gị iji tụnye vootu ekwena ka ego biri gị ijekwana igo ife maọbụ ile ihe ịkwụba aka gị ọtọ igbuo onwe gị eziokwu ka ị wee nwee ike ịgwa onye ndu gị na ndị na-eso gị eziokwu ya ka anyị kpalụ tata biko ọ dị anyị mkpa na ụnụ ndị na-ege anyị ntị ma ị na-anụ ya na pọdkast ka ị na-afụ ya na fesbuk na ụnụ nwere ike ịgwa anyị ihe unu chere maka anyị amara ihe niile anyị ga-achọ ịma etu anyị si wee kwute ya na etu anyị ekwutere ma ọ nke unu bụ n'uche ma nke anyị kwuru ọ dị njọ ma ọ dị mma mee ka anyị n'olu gị ọ bụrụ na ị nọ na pọdkast ebe ọ bụla ị na-enweta ya bụ pọdkast chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ọ bụkwa nọ na Fesbuk mee dee ife odide anyị ga-enweta ya ị chọkwaa na izitela ya ozi ziji ya na ikoro at com. ikoro at ihe com anyị ga-enweta ya eji m afa ndị mụ na ha nọ n'ụka tata maazị Kanayo Odeluga ndewo n'Igbo na ụkọchukwu ụkọchukwu Austin Ọkigbo Igbo ya dịrị onye ihu mma dịrị onye asụ mma na m onwe mbụ oke ụkọchukwu were na-asị unu ka chi foo unu ụbọchị nta ka anyị chụọ unu n'Owelonji